Hello, viewers. You are welcome to Real Talk with Millie. I am African, and I want to change the narrative by sharing our stories from an African perspective. This is the Real Talk with Millie. Please stay tuned, subscribe, and share. Anyị ekene m Ndụgụta na-achị onye na nka onye na nka. Ndị Igbo na-achịkwachị. Igbo rienụ, Igbo nwụọnụ. Eji m ohere naanị ekene ndụgụta. na-ekene ndị imo steeti na-ekene naijiria nke n'ụwa niile afọ mbụ bụ milicent anụzia nha dị arụ abụ m nha okwuta nha meshi nha obodo girigiri anyị si n'ụzọ obodo anyị mara mma ndị gba ndụgụta mana anyị na-etu ọnụ dịka ewena na iwe <laughs> n'ọngụ ụzọ anyị si anyị ga anyị ji na-etokwa obodo ọma gịnị ka m eme tata ebidoro m ofu ofu okwu ọnụ ife onyonyo anya na chike kwuo okwu ndụ okwu na-enye anya aka nchi ka m mkpụchakwa na asụsụ oyibo ka nsụ a na asụsụ nke anyị igbo amaka ife mma na-asụ bụ asụsụ ubuta mana o enyekwa ohere mmadụ na-atụ ya nke igbo m mụtara biko gbagharani nyanụ ndidi oyibo bụ ife anyị asụ anyị na eghọta onwe anyị mana anyị asụwo asụsụ anyị ọna asụsụ na bụ ife papa anyị na mama anyị ji were kpaa anyị anyị hapụ anyị hapụ n'onye bikoni ọrụ awụ mana anyị emetapụ a nke na nga anyị ji eme ka anyị na-asụ weta ụmụ anyị obodo nwa kwuo owe ofu ofu chi egwu ọsụ na igbo aa ah, ah. na oyi na nga enwe ike iji asụsụ ụnụ na-ekwu okwu ịgwa ọhụrụ ọya e, ọ ya bụ na ọsụmana ya bụ na anyị na oge nke anyị mechaa na ụmụ anyị na-asụkwa bụ onye ike ịkụziri ụmụ nge ndị di anyị na nne anyị ji kụzi anyị anyị eji m ohere naanị ekene ndị BBC maka ndị BBC bụzie ndị kaja na-eche e, n'obodo anyị asụsụ anyị ka anyị mma na-eyi ife na-enye oge ka ndị mmadụ na-asụ n'igbo na-asụ na asụsụ dị iche iche ndị naijiria bịa ka anyị somani asụsụ anyị na ọ dị mma ama m na ife asụ asụ buru ibu maka nga anyị ji ha na naijiria mana anyị na-echekwara nke mụ na ya asụtapụkwa anyị obodo igbo dịka ọ bụrụ ndị owere achị isi na-arụ owere ara gị mma gị kwarali ha nụ aghọtara m nke na ya aghọtakwa biko ka anyị sụwa asụsụ ife ọzọ m arịọ bụ omenanị bụ ife papa anyị na nna anyị ji were buru eji were buru ruo tata ka anyị echefu na tuficha ọ ife ọbụla chi na ọdịdị mma nke ọbụla emere chi na ọdịdị mma ife na-eme anya anyị na-abịa ugwuta na-agbakọ na-egwu egwu ọ bụ omere ife achina o nwere nke anyị akpọ omere ife e, oge na nkirịka ndị mmadụ kerecha ekike dị iche iche iche a na-aga a na-amụ amụ anyị na-enwe obi aṅụrị ka anyị akwụsịna ọ bụ ịtụ afa nga e na etu anyị bụchi afọ anya chi ada ka ịba nwa ugoro nwa ogbu agụ a na-etu inge na ma ị na-asa o oo oo ife ụzọ bụ na isi etu oyi nke ndị be anyị biko ka anara mmiri mbịakwa ka anyị kwuo okwu na oge mmeje ara mmiri nọ n'ọdịni biko na ekirini na o nwere ife anyị egosi gbasakwana okwu na nga eji na-asụ Igbo biko na Mira Naira, do you? ọkwa na-eche unu furu ife anyị gochiri oge njiri ara mmiri ọ maka akwụkwọ eji e akụjipụ igbo na asụsụ ndị ọzọ ma yoruba ma na-awụsa ma asụsụ ndị obodo dị iche iche biko nga eji e enweta dị were anyị jee gozuru anyị ka unu ji kụziwe n'ụmụ ọrụ mhm. ka anyị kwumepe okwu dị na na anya shi na iruo n'ife eji na-abụrụ mmadụ ije ndị ibe igbuo n'iwo nga ewu e a na-egbu egbu igbugide igbu efi ashi ya gị na etu ya e, ogbu efi ndị nwoke na onwe wo inye akwa na akụ na ụba abịara ichi na ịchọrọ ife ogbu agụ ichekwashikwa na ndị ibe n'ụkwa egbumekwa gbume ewu gbugide gburu igbukwa ogbu agụ a na-eji achi na-egburu ọkụ achi na-emere nke na ha na-agụ ha nwere mangori ha na agụ obodo na-asụ ụsọ ngendeshe na wobụ ogbu zuru ọ bụ omenala ugwuta oge anyị alụkwa nwaanyị ọ bụrụ na ị nụ onye gwuta ọ bụrụ n'ime uchichi agbakọa ndị ibe na ọdịcha akpọmacha ma a na-agụ egwu gwuta onye na-abịa ma ọ na-atụ ụpị aka ma na-eje ọ na-asọ ụsọ anụ nwaanyị edugide nwaanyị duruo ịnụ nwaanyị were nwaanyị isi didi na oyi ka nyere nna m o nwere ife eji na-eme ngụrụ anyị sikwa na anyị ji anụta n'iwe eji onye na-abụdo onye ukwuta anyị jebe nga na kwado cha ndị na-akwado buru nri anyị je anyị na-asụ egwu na eje si na anyị abịana na anyị bịa anụ nwa mmadụ agba ọ na-asụ ụzọ nke na ụzọ anyị nyere ashi na-akwado ozu mmadụ nwụọ agbakọ enye ugwu tụ onye nwụrụ anwụ agbado obodo eke na-etu afa omenala ukwuta ọzọ a na-emekwa bụ omenala bara ụba mana ndị kere aka nshika nwere bido nke ọzọ na-asụkwa m ụzọ bụ mmanwụ hai achị na mmanwụ kwuru elu achị na wanda ana achị na ude ebube ana hai eje ekwu ụbara ụba a na-ekpo gị na ma a na-ete rukuruku ndị mmadụ ọ na-asọ ashi na ndị nke ndị nke obodo anyị ọ pụtara omenala anyị anụ ife anyị anyị anyị e, agụrụ agụrụ ọ dịka okwu atụtụ inu bụ ife eji na-ekwu okwu kara aka atụwana ya atụtụ na-eme na ịghọta ụdị ya gịnị ka ya eme ego eji were nụọ ine ya chika kpechie nu oyibo ife ịchọ ya ah, ah. aghọta atụtụ inu omenala ọzọ dịkwa na ndị naijiria bụ shi yimenya afa nke anyị maka mmadụ ya were egwu a yi n'ụzọ dị ya mkpa ndị nge nje kwadocha ọ bụrụ ndị ashị na ndị rivers ji na-etu nge kere ashị nke anyị keme nke anyị ọ bụ isi anyị na nga o ji na-etopụta n'isi ntutu anyị anyị dozie ngo chukwu ike anyị achị m ka ndị m isi m o ji dị ọmụ mere isi m kere nge nji mekwa onwe m techa ife na niile ntiri ete amụ m amụ mana ọ ije ka anyị nọ anyị otu ofu ofu onye niile nyere nrọ ọrụ n'afọ ụzọ ọ chọrọ ka ọ dị ana o nwere ife dị iche iche ya eme ọ bụla ime na dị ife chọrọ ime ọ ochie ka esi na ịgbachi eta mana jideshi ike na-agba mbọ mgbe ọbụla ịgba ya pụta n'ihe ife ndị naijiria nke na izu na anaghị aga anyị si na ka anyị jee nweta eh, ndị ya achị anyị ha nke eh, ike pụtara na imo steeti bụ nke kara gbuo ma obi aṅụrị maka mana anyị gbanwere ndị na-achị anyị anyị bịaji bịa kpọta ndị ya achịji anyị nke na-eje eje achị m ka m ji ohere na kena akwa ihe dị ọha kena iru ọha irona bụ nke anyị nke ubuta alfons iron obeọrụ ngị na anyị kenekwara ya bụrụ ka ekene nke ọ ka achịrị a na-eme nganga a nọ ka unu yi na ihe dị ọnụ jide aka ka unu dozie imo steeti imo ajọ na njọ mana ama m na unu bụ nwoke unu bụ dike unu emeta ọkụ adịdị ọkpụzi ejide eje ụnọ ụnọ akwụkwọ ife emebichachana biko anya anyị dị a ana ekpere anyị so unu chi ka unu jee ka mee nke ọma biko na ndị be anyị ka anyị soma n'igbo ụbọchị ọzọ anyị fụkwara ọzọ anyị kwumokwu ọzọ anọ m na fesbuk anọ m na instagram and afọ iji achọ m bụ real talk with mili so okwu mụ na mmiri ji na-ekwu okwu ọma okwu dị anyị n'obi ndị be anyị ụbọchị ọzọ anyị afụ mbụ ọnanị gaeni gbakwa ndị ọzọ na-edife na-eme na mmiri nṅụnụ na-erife ome ụbọ ọrụ na mbụ